ndị be anyị ekenekwa m abịakwa m ọzọ ee deje unu abụọla chi nọkwa ọfụma unu mere ole aha m gbuo dr ogechi silvia eze taa aga m ekwu okwu gbasara kansa eriri afọ ya wụ kansa ahụ na-eme n'eriri afọ mmadụ ọ dịkwa mma ka anyị maa na eri afọ mmadụ tụkwara ogologo nwekwa different parts enwe part a na-akpọ eri eh, afọ dị obere nke wụ small intestine nwekwa nke wụ eri afọ buru ibu large intestine so ọ ebe ahụ ebe ahụ mmadụ na-anyụpụ nsi na-emepụtakwanụ nsị ọ ebe ahụ ka dat kansa na-eme ama m na anyị anụla okwu a na-asị obele nsị na-emebi ike ọ dịkwa mma ka anyị marakwa ka nsị anyị na-anyụpụta otu esi adị maka na ọ ga-enyere aka ka mmadụ na-amakwa ihe na-eme ya na ahụ. aga m ekwu ihe wu kansa iri afọ ihe na-ebutekwa ya ihe ndị mmadụ ga na-ahụ ma ọ bụrụ na kansa iri afọ na-emezi onye ahụ na test dọkịta nwee ike ịgwa gị ka eme oke so ekwuola m ya na mbụ na kansa ndị bekee na-akpọ ya colorectal kansa a na-akpọkwa ya bowel kansa ọnwa april bụ ọnwa anyị na-ekwu okwu maka ihe ọwụla gbasara eri afọ mmadụ na kansa na-eme ya elekwana ihe na-ebute ya enwe ọtụtụ ihe na-ebute ya mana enwekwa ihe anyị na-akpọ risk factors risk factors a wụ ihe na-eme ka mmadụ butekwanụ this type of cancer nke mbụ wụ nka mmadụ kawa nka ya wụ mmadụ ruo ihe dịka e, afọ 60 years gbagotewe risk onye ahụ dịkwanụ very high mmadụ kawa nka afọ mmadụ akawakwala nka as well ihe ọzọ wụ mmadụ ee ị na-aṅụ oke mmanya na-aba n'anya excess alcohol nwee ike inye mee ka mmadụ nwee ee kansa eri afọ ihe ọzọ wụ mmadụ na-ada eri nnọọ akwụkwọ nri fruits and vegetables ihe ndị a mmadụ bịa ọ dị ma ncha ma ncha ma ncha ọ na-eme nnọọ ka risk onye ahụ dịrị high ihe ọzọ na-ebute ya wụ enwe ụdịrị ihe na-eto n'ime area for mmadụ a na-akpọ ya polyp ọ dị nnọọ ka nwa obere otito otito ihe ndị ahụ mmadụ nwee ya nnọọ nwefee ya too much o ike ime mmadụ enwekwa kansa eri afọ ihe ọzọ wu ọ na mmadụ na your family enwego ya bifo ana mmadụ na famili ọ bụrụkwa onye ọbụla ya ọwụ ihe dịka nne ma nna ma nwanne gị enwego kansa eri afọ o nwere ike mekwa ka mmadụ dịrị at risk so ọ na ịchọpụtago na mmadụ na famili gị enwego kansa eri afọ biko ka gị na dọkịta gị kpa ka emekwa some tests a na-akpọ screening marakwa ma inwego ya ma ọ dị at risk inwe ya ihe ndị ọzọ achọpụtagowo na mmadụ na-eri oke anụ oke anụ oke anụ a na-eri ya na-eri ya ọ dịrọ mma ọ na-adị mma na ahụ mmadụ ihe ndị ọzọ wụ mmadụ nwee ike ihe ndị ọzọ ga-ebutekwanụ ya wụ ọ na mmadụ adịghị emekwanụ exercise exercise dịkwanụ mma igbochi mmadụ inwe kansa eri afọ anyị ekwugo maka risk factors ya bụ ihe ga-eme ka mmadụ nweta kansa eri afọ ugbu a anyị ga-ekwu maka symptoms symptoms bụ ihe ndị mmadụ ga na-ahụ n'ahụ ha ichetakwa na mbụ ekwuru e, e m maka obele na-emebi gịnị ike nke mbụ mmadụ ga na-ahụ ọ ga na-ahụzi ọbara na nsị ya mebi mmadụ gacha toilet mebi ole anya n'ime toilet ya ahụ ihe dịka ọbara bịa mix kọta wit nsị ma onye ahụ gacha toilet o were ihe dịka tishu fichacha ike ya ya ahụ ọbara ọbụrụkwa ihe ọma na mmadụ na-ahụkwa ọbara na nsị ya ihe ọzọ wụ mmadụ ga na-ahụ ihe dịka imi imi mucus n'ime nsị ya nke ọkwa anarati mmadụ ga na-eche ihe nke ọgịnị ihe atọ wụ mmadụ gacha tọilet ya dịka ọ gachabe ọ gakwa ya n'elu tọilet ma o tukwuru na pi tọilet ọ ga na-anyụ nwee mm, mm, ihe na-apụta ma ọ dịka ihe ka nọ ebe ahụ ihe atọ wụ ọ na ị na-agabụ ofu ugboro bifo ya bụrụzi na-agakwa ugboro ịtọ ugboro ịnọ mụọ ụbọchị a gị gaa ofu echi gị gaa ugboro ịtọ ya wụ otu isi aga toilet echenjigo biko jee hụkwa dọkịta gị ihe anọ wụ eh, ee inwe ike ịnọgharịsị afọ ebido gbuwe gị mgbu ịṅụchacha ma paracetamol ma ṅụọ mmiri ma zuo ike ọ ka na-egbu gị mgbu nke ise irichaa nri ya dịka si afọ gị ejula ọsịsọ maọbụ ịnọrọ otu a ike na agwụzi gị maọbụ ibido tawazie arụ ike ọgwụgwụ ihe ndị a wụ ihe mmadụ kwesịrị na-eche a ah, ka ngaji hụkwa dọkịta m ka emekwa test ọ dịkwa mma ka anyị na-enekwa ikecha toilet ọ bụrụ ijos gaa toilet flọsh wee kile anya chekwa maka ọlọ ya chenjigo e, enwe ndị ga-awụ ha bịa like this nsi ha chawa black chawa nnọọ black dịzi ka ihe dịka gọm gọm mba ọ dị mma ka anyị na-echekwa na-akọwatakwa dọkịta anyị ihe anyị na-ahụ so ekwugo m maka ihe wụ kansa eh, eri afọ ihe na-ebutekwa ya symptoms mmadụ ga na-ahụ ị ga-ahụ dọkịta gị dọkịta gị nwee ike dọkịta gị ga-ebido na-eji ajụjụ ọ jụchakwa ajụjụ o nwee ike ịsị ka o mee examination nke a ka m chọrọ ikwu maka na enwe ndị ga-awụ ha ga hụ dọkịta ha dọkịta ha kwuo ihe a ha ewewe iwe exam ahụ a na-emewo ebe ebicha gị aka n'afọ a ga-asị ike e were aka tinye n'ime ike gị bifo emekwa dis test a ga-ajụkwa gị ma dịkwanụ comfortable ha ga-achụkwa gị ma ka onye ọzọ nọrọ na rum ka onye ahụ dịrịkwa shọ na ihe dọkịta na-eme ụkwa ihe o kwesị ime dọkịta ga-ewerekwa glọv tinye n'aka were jel tinyekwa n'aka ọ ga-etinye aka ya n'ime ike gị ọ ga-etinyekwa ya ka ọ ghara ịfụ gị ụfụ metụkwa eri afọ gị ahụ aka ma ọ n'ime ike gị ka ochie ka eme e nwee ihe nọ ebe ahụ na-eto eto o nwere ike imetụ aka ọ wepụtakwa aka ya ọ ga-elekwa ma enwe ọbara ọbara nọ ya n'aka o mechakwa nke ahụ enwere ike ibido mere test enwere ike ibido mere blood test eme blood test ihe ọzọ enwere ike ime wuo ime e, e, iziga gị test a ga-etinye ihe dịka kamera ọ na ka ihe dịka waya otu a a ka a ga-etinye ya ọ banye n'ime ike gị ọ na-enwe nnọọ nwa obere kamera nọ ya n'isi a na-eche eke ma enwe ihe na-eto n'ime eriri afọ gị um, o nwere ike imechakwa ọda test keekwanụ ka esi agwọ kansa eriri afọ a etu esi agwọ ya wụ surgery ka a gajee wepụ ebe ahụ that kansa na-eto ya mere ọ na-adị mma mmadụ bido notice wee changes a nọ ya na ahụ ya wụ ọbara nọzi na nsị imi imi nọzi na nsị afọ na-egbu gị mgbu ga-akwa ozugbo maka ahapụ ya ihe ga-emewu na o ike ịgbasasị ahụ mmadụ niile ọ na-egbukwa mmadụ otu anyị ji ekwu ya anyị mazikwa ihe wuo kansa eri afọ anyị mazikwa ihe anyị ga na-eme biko enwe ajụjụ ọbụla ị nwere biko jụkwa ya ka anyị na-ekwu na-agawa ndewo ndị be anyị jisie n'ike